ụmụnne n'ime chineke ka udo nke chineke nke kachasị udo na-ede ọnụ n'ebe ọ dị ukwuu n'aha jizọs kraịst bụ onye nwanyị emem abụ m ezi nwanne na nwoke obichukwu tony eberechukwu ọ bụkwa site na ụlọ ọrụ ndị Life Word Redemption Ministry kala ndị Baptist Mission Association nke mba afrịka gbara gburugburu site na ngalaba nke naijiria ọ bụkwa site n'ime ologo eru nke dị n'ime ibadan na ọyọ steeti ka ozi ọma si eru unu nso n'ogodo ugbu a ka chineke nọnyere anyị na oge nke a nyekwara anyị ngozi nke pụrụ iche dịka kwesị kwesị n'aha jizọs kraịst bụ onye nwe na ịga n'iru n'ụbọchị nke taa ebe anyị ga-eji wee nwee ntụgharị obi ileba anya n'akwụkwọ nsọ nke chineke bụkwa site na ọlụ ndị ozi ọlụ ndị ozi isi nke iri na itenaịnị amaokwu nke iri abụọ ọlụ ndị ozi isi nke iri na itenaịnị amaokwu nke iri abụọ masị otu a ka okwu onye nwe anyị nwere ike na-aga n'iru n'iru na-adịkwa ire ka chineke gọzie okwu nke ka onye anyị nghọta pụrụ iche nyekwara anyị ngọzi dịka ekwesị nyekwa anyị agbamume n'aha jizọs kraịst bụ onye nwanyị. amen na ịga n'iru n'ụbọchị nke taa isiokwu anyị ga-abụ ike dị na okwu chineke ike dị na okwu chineke ebe anyị gụpụtara na unu ga-amata na akwụkwọ nsọ ma okwu nke chineke bụ ihe na-enye agbamume ihe na-enye nkasi obi bụkwa ihe na-eme ka ihe nwụrụ anwụ dị ndụ okwu a dịrị na mbụ okwu a ka chineke ji wee kee ụwa okwu a bụkwanụ jizọs kraịst n'ebe anyị gụchara nwa so naanị amaokwu nke iri abụọ gosi anyị na mgbe ndị ndị nke kraịst na-agbasa ozi ọma na-ejegharị na mba niile ịgbasa oziọma ọbụla dị ka kraịst wee nye ha iwu na ha ga-agbasa oziọma si na jerusalem ruo judea wee rukwa n'ebe niile ụwa sọtụrụ mgbe a na-emezu ha na-eweta okwu a na mmezu o nwere ndị na-ekwenyebughị na chineke ndị nke nwegasịrị ihe ha ji emegasị ihe mgbaasị na egwu ọgwụ na ihe dịgasị iche iche iji wee nyere ndụ aka maọbụ iji wee nyere onwe ha aka ma mgbe ha chọpụtara na okwu nke kraịst na okwu nke a bụ okwu nke kwesịrị ntụkwasị obi ha fụ na okwu a pụrụ iche karịa dịka ha na eme maọbụ karịa ụdị atụmatụ eri maọbụ ụdị ihe ha na-eme ha wee were bịa wee nara okwu nke kraịst kwenyere na nkụzi niile nke ndị ụmụazụ ya na-akụzi ha wee kpokọta ngwongwo niile ha ji agwọ ọgwụ na nke ha ji emegasị ihe niile na-ekwesịghị ekwesị ga-ewekọta ndị a niile wee gbaa ha ọkụ wee sonyere n'ụzọ nke kraịst ka ha mesịrị nke a asị na okwu nke chineke na-aga n'iru n'iru n'iru na-abawanye ụba na-adị ike na-adị ire mgbe chọọ ịkọpụta nwanne m nwoke na nwanne nwa gị na-ege ntị okwu nke chineke nke a gwara gị n'ime ndụ gị n'ọnọdụ gị banyere gị ma ọ bụ ama nke iburu ma ihe gụtara n'akwụkwọ nke chineke mana ihe a bụ ezigbote okwu nke chineke na o metara gị n'ime mmụọ na eziokwu okwu a agaghị ada n'ala tụkwasị obi n'okwu a kpụrụ okwu a wee mere ọnụ tinye okwu a n'ekpere tinye okwu a n'okwukwe were okwukwe zogide sogide nagide ma kwudosie ike ike dị n'okwu nke Chineke okwu a ga-abịa na mmezu n'ihi na mbụ mgbe Chineke kere ụwa a sị na ụwa tọgbọrọ n'efu n'akwụkwọ Jenesis nke mbụ ihe niile bụ ihe efu okwu chineke wee sị ka ihe wee dee ihe wee dee ogwu ọzọ kwukwasị kwukwasị kwukwasị kwukwasị ọsị ka ọ na-ekwu ka ọ na-abịa na mmezu etu a ka ọ dịkwa mgbe kraịst bịakwa n'ụwa mgbe ọ kpọlitere onye nwụrụ ahụ ọ sị lazarus si n'ọnwụ bilie lazarus si n'ọnwụ bilie okwu a dị ike kwubie okwu a n'ime ndụ gị kwubie okwu a n'ezinụlọ gị kwubie okwu a n'isi nwa gị onye nke na-eme ekwu na-anọ kwubie okwu a n'ebe na-azụ ahịa ka na-eje akwụkwọ ka ihe ahụ na-echere gị aka mgba n'okwu nke kraịst n'okwu nke chineke kwubie okwu ị ga-afụ nzọpụta pụrụ iche n'ihi na nzọpụta dị n'okwu a mgbe ezi bịakwutere dị ndị nke kpuru isi mgbe ha bịakwutere okwubi okwu ha si ya kwuo okwu gbasara ndụ ha okwubi okwu n'isi ha afụmụzọ ọ nke ekpenta mara ọ ndị nke njanja ji ọ ndị nke na-enweghị ike gịnị bụ ọnọdụ gị kwubie okwu isi ya n'ihi na chineke ekwugo okwu nwa banyere ndụ gị na-ekwu okwu nke chineke na-ekwu okwu site n'ime akwụkwọ nsọ nke chineke ọ ga-enwetara ya mgbanwe pụrụ iche ọ ga-enwetara ya ndụ pụrụ iche ọ ga-enwetara ya mgbapụta nke pụrụ iche n'ihi na ike dị n'okwu nke chineke esozila n'okwu nke ndị mmadụ kwuru ee nke a mere nke ọzọ emekwala nke ụfọdụ na-emezi etizi isn't easy ihe ndị a niile abụghị okwu site n'akwụkwọ nsọ nke chineke pụta ọ bụghị okwu nke okwukwe akwụkwọ nsọ mere ka ya mata ọ sị na ụfọdụ ihe ga-abụ ihe siri ike n'ebe mmadụ nọ ma ọ bụ dịghị etu ya n'ebe chineke nọ n'ihi na site na chineke n'ihe niile ga-adị ire ike dị n'okwu nke chineke kedu ụdị ukwu ị na-ekwu banyere ndụ gị kedu ụdị ukwu ị na-ekwu banyere ọnọdụ gị ka okwu ị na-ekwubi banyere ihe na eche gị aka mgba okwu gị ga-abịa na mmezu dịka isi wee chọọ ma na-ekwu okwu nke okwukwe na-ekwu okwu nke chineke na-ekwu okwu nke kraịst mana akwụkwọ na mee ka amata si na si na njupụta obi nke mmadụ ka ọnụ na-ekwupụta gịnị bụ njupụta obi gị sọsọ naanị akwụkwọ nsọ nke chineke sọsọ naanị ukwu nke Chineke nke si n'akwụkwọ nsọ ya okwu nke okwukwe okwu nke ndụ okwu nke ọganiru na okwu nke ibi ezi ndụ n'ime mmụọ na eziokwu ọ bụ na ị na-atụgharị uche na okwu nke kraịst ị ga-afụ mgbapụta pụrụ iche okwu nke a ga-esi ọ sị na okwukwe na-esite na ị na-anụ ị na-anụ okwu nke Chineke iwere okwu nke Chineke hiri isi na-aga mmụta nke akwụkwọ nsọ na-esonyere na nzukọ nke kraịst na ofufe nrọ na ịga akụta mkpụrụ ubi nye chineke efu na mgbanwe ga-adị n'okwu gị efu na mgbanwe ga-adị n'iji ọkpa gị efe na mgbanwe ga-adị n'ụzọ niile nke ndụ gị n'ihi na okwu nke chineke bụ okwu nke na-enye ndụ okwu nke chineke bụ okwu nke na-eweta mbuli elu okwu nke chineke bụ okwu na-eweta agam n'elu ike dị n'okwu a ndị nke soro okwu nke a mbụ ihere mee ha E. na agwa gị n'ọnọdụ gị ihere agaghị eme gị n'aha jizọs soro okwu a jidesie ya ike arapụkwala ya elekwana anya n'azụ ma onwe na-ele gị ma onwe na abịa ma were okwukwe jidesie okwu nke a ike ị ga-afụ ihe pụrụ iche n'ime ndụ gị n'arọ n'aha jizọs kraịst bụ onye nwanyị. na nke kachasị nke ọ gbara napụtara jizọs kraịst dị ka onye nwe gị na nzọpụta gị nke a bụ ohere dịrị gị n'ihi na ebe a ga-esi bidogodi iwere anya bụ okwu nke a na-ekwu maka ya iwere bụrụ ọ bụrụ gị onye mbụ na onye ikpeazụ mmalite na ọgwụgwụ efuna na ibidogo njem ana ọ gaghị agharịpụ gị ọ gaghị ekwana gị ihere emeghe wulata isi n'ebe ọ bụla nọ n'ogodo bụ ọ bụla ịnatabe Jizọs Kraịst dịka enwe gị na nzọpụta gị ga-esi chineke na-abịa wee nara dị ka onyinye nke o nyere n'efu n'ịchọrọ ka ọ bụrụ bụ onye nwe gị na nzọpụta gị oge ga-emere ebere chineke nke pụrụ ime ihe niile lee ndị ori gị ndị a ndị nke chọrọ ịnabata jizọs kwa dịka onye nwe ha na nzọpụta ha onye nwe mere ha ebere ka gbuo afọ ha n'akwụkwọ nke ọnwụ debe n'afọ ha n'akwụkwọ nke ndụ mee ka ha bụ ndị nke yesu esogide gị wee ruo ọgwụgwụ na eleghachi ihe anya azụ n'aha jizọs kraịst bụ onye nwanyị amen onye nwanyị chineke ekele dịrị gị n'ihi obi ebere gị iji wee zọpụta ndị a ka ha na-esozi ụzọ gị ike ha ga-afụ ngozi pụrụ iche n'aha jizọs kraịst bụ onye nwanyị amen mata anyị n'okwu a na olu a na-abịara site n'ụlọ ọrụ ndị Life Word redio Ministry unu ga-enweta n'igwe okwu 081 329 00 111 ma ọ bụkwa na 080 56719493 ka udo nke chineke nke chineke udo ọnụ n'ebe ọ dị ukwuu n'aha jizọs kraịst bụ onye amen